broda jerome si na nga ime hei ụka agbasa nụ n'ime anyasị nke ikpeazụ abịakwanụ ka unu n'ife broda jerome gwara ụmụ nwanyị wee sị na nwaanyị ọbụla na-ete na-ete e, e, kutest n'aka na-ete listiki ị na-ete listiki listiki <laughs> na anyị na-ekwuru onwe anyị na-enye ndị mmụọ mmiri na 21st eh, century biko achọrọ m ka unu gee ntị ka unu n'ife broda jerome gwara anyị nwabụ ụmụ nwaanyị eh? m abịazi wee gwa gị ebumnobi mgbe adum all this context ma nke ọnụ ma nke aka ihe nna agbara bụ isi onwe ha ma agwa gị ka ikwere ichi igwe go ma ịchọghị ikwe mana once you are using all this thing you are attracting the spirit of the water they are the producer of this context if i tell you the the items ha ga-eme most of the items na ahụ mmadụ ka o si apụta ebe a arụ ina ị na-akọnekt spirit na arụ gị jiri aka gị na-ebute atak o nwere ude unu na-ete o nwere ude dị n'afịa na mmiri ka a na-alụ ya ụlọ ọrụ dị n'ime mmiri nke ga-esi ma agwa unu na ekwe agwagodo na ete n'ụda a ị only few people every time ife onwe gị na mmiri ife onwe gị na bridge ife onwe gị ọfịa ife onwe gị ebe ni ụlọ kata ifu gị na ndị nwụrụ anwa na eriko nri ị daghachi onwe gị eze ihe dị na-agbakwe faya ndị anyị na-etiri faya why you are with their properties eziokwu most of these properties ndị amụma ụgha na-eyuzukwa ya ma ụmụ nwaanyị ụfọdụ ha techaa ya obere obere ma mana ha tere ya ka ha ji afụ ụzọ ụfọdụ na ya ka ha ji afụ ụzọ a na-afụrụ n'elu na ana unu anụkwuru ife nnụ kịta nya a na-ejizi akụkụ arụ mmadụ emegasịkwu test ma listiki listiki lipstik nke anyị na-ete n'ọnụ ka ejikwa akụkụ arụ mmadụ eme nwanne ikwetere ife abụrụ jere omukwu kọ na ikwetere ị mana nke bụ eziokwu atụghasị ekweta emu n'ife okwu bajerom a na-alụ ebe a na-eme lipstiki ọ na-alụ ebe a na-eme nke a na-ete n'aka kwa lipstik ka a na-akpa ya ka ọ lipstik ama m ka a na-akpa ọlụlụ ga ebe a ọ bụ kịta ali na o wepụta ya bụ ude wee sị na ude ahụ ọ na-ekwu maka ya na a na ya n'ime mmiri nya enwere ụlọ ọrụ n'ime mmiri bra Jeroma ya ka o wuru anyị ụfọdụ ife eji wee rụnya bụ ife maka kelee akụkụ arụ ọbara mmadụ ka abụba dị n'arụ mmadụ ka isi mmadụ dị n'arụ nna nke bụ eziokwu egwuregwu ga ịmana mgbe anyị pere mpe na a na-akọla anyị ụdị ife ụfọdụ n'ime anyị na ekweta mana uwe mepee n'anya nwee mmadụ na-asị na ụmụ ife a niile na-enwechara ụlọ ọrụ a na-arụ ya na ya nya ekwetara m n'ihe abara Jeroma kwụ na a na ya n'ime kedu ime mmiri elonna si n'ike adịghọ n'ime mmiri ọ pụtara na n'ime mmiri na-enwegasịrị ụlọ ọrụ dịka nya indọstrị ma ọ ga na-akpọ kọmpani n'ọnụ oyibo ebe a na ngwa ngwaahịa maka na ị gaa n'ime mmiri onwe ihe na-adị n'ime <laughs> elụkwa na-asị na ndị mmụọ na ndị mmadụ enwero mmekọ kedu nna e, biko ka e ya akọwarụ m ife ọfụma maka na ebe a nọ ana m enwekwa mmasị ite nnọọ ihe n'aka ịghọtago ụfọdụ ụmụ nwaanyị bụkwanụ nne abụ achọmụ mma anụnwa bụ na ịghọtago mana ọ bụrụ na na ị nwere mmasị ụmụ nwaanyị ite ụmụ ụmụ ife amụọ na nwunye gị na chọrọ ka o tee ya echọghị nnọọ ihe mmadụ ga-apụta sizie na ife niile a na-alụ n'ọnụ n'ime mmiri ka a na-esi ebute o nwere ife ga-abụ ịkọ ịkọgodori ụmụazị kịta ha amụọ ga maka na ọtụtụ ime anyị magasị ebe ụnọọrụ a dịgasị fụ ndị mmadụ nọọ mmadụ onye ịma na-alụ na ya bụ ụlọọrụ ọrụ imetụ ya ka onye gịnị a na-akpọ n'ekwentị nwanne gị ụfọdụ n'ime anyị ka ụmụnne ha na-alụ ebe a na-ete ude ọ pụtara ha na-eje n'ime mmiri anya onye na onye nwe ụlọọrụ agazie o bute ike ma okute mmiri n'ime mmiri bịazie were ya wee lụọ anyị mechazi biko ka njukele ịma na nke a ikpeazụ o mee n'ihe dịka ọnwa anọ metebọrọ ife n'aka ma ndị a na-etegasị ya nke ikpeazụ onwego ka isi wee techaa anya kutes ma ọ tee listik maka listik ọ listik ana m etekwana ya n'ọnụ oge ọbụla mhmm, maka ọnụ mgbawa onwenugo ụbọchị ite nya bụ ife wee na-akpọ ụra wee fụ onwe gị n'ime mmiri ma ọ bụ n'ime ọhịa ma ọ bụ a na <laughs> na ife ha anụnwa okwu ekweta m ya ọ bụrụ na ị kwetara ịgwa m n'ebe a na-edepụta ebumnobi ụfọdụ ga-asịkwa na m enwere anya ime mmụọ na ya nwere m ekwetara mana nke bụ eziokwu bụ na ekweta m n'ife anụnwa a na-akọ mgbasa ozi a ka ndị ọzọ na anụ ya ma gwa m ebumnobi gị ebe a na-edepụta ebumnobi daalụkwanụ